Biko, unu niile pụọ ezi. Ka ha pụta ezi igwu Ka ha pụta ezi igwu egwu. Mgbe ọbụla ha hụkọrịtara anya, ha na-eke okwu. Mgbe anya, ha na-eke okwu. pụta ụlọ. mma m ọ dị n'ime ụlọ? mma m ọ dị n'ime ụlọ? mba, nke gị dị n'ebe ahụ. mba, nke gị dị n'ebe ahụ. ọ bụ nke ya dị n'ime ụlọ. Ọ bụ nke ya dị n'ime ụlọ. Ọ fọdụrụ ego ole? Ọ fọdụrụ ego ole? Ọ fọdụrụ ego Ọ fọdụrụ ego ego ole fọdụrụ ego ole fọdụrụ ego ise fọdụrụ ego ise fọdụrụ akwa ọ bụ ego ole akwa ọ bụ ego ole tọrọtọrọ tọrọtọrọ ọ dara ọnụ ọ dara ọnụ eji m ego ise ma ọ bụ otu ego naanị bụ nke m eji m ego ise ma ọ bụ otu ego naanị bụ nke m ọ bụ nke onwe m ọ bụ nke onwe m ite a dị mma Ite a dị mma. Achọrọ m eku. Achọrọ m eku. Eku a dị mma nke ukwuu. Eku a dị mma nke ukwuu. cho hành nke ahụ. kedu maka nke a nke ahụ adịghị mma nke ahụ adịghị mma zi m ka nna gị kwụọra gị ụgwọ ya ka nna gị kwụọra gị ụgwọ ya mmiri zoro nke ukwuu n'afọ gara aga Mmiri zoro nke ukwu n'afọ gara aga. Onye nkụzi anyị ga-alụ nwaanyị n'ọnwa ọzọ. Onye nkuzi anyị ga-alụ nwaanyị n'ọnwa ọzọ. Onye nkụzi anyị lụrụ di. n'ọnwa gara aga. Onye nkụzi anyị lụrụ di n'ọnwa gara aga. Unu asaala akwa? Unu asaala akwa? Akwa ahụ ọ kọọla? Akwa Akwa ndị ahụ ha akọọla mmiri? Akwa ndị ahụ ha akọọla mmiri? Ị ṅakọọla akwa ahụ? Ị akwa ahụ? Aka m akpọọla nkụ. Aka m akpọọla nkụ. uwe m akaala nka uwe m akaala nka ike agwụla m ike agwụla nkịta m ike agwụla nkịta m ị ga-enwe efe ịgara m ahịa? ị ga-enwe efe ịgara m ahịa? na-esi ite na-esi ite na-eri nri na-eri nri Onye nkuzi anyị gụụrụ anyị akwụkwọ Igbo. anyị akwụkwọ Igbo. Anyị gere Anyị gere ntị nke ọma. Gee ntị nke ọma. Gee ntị nke ọma. Ka anyị kpaa nkata banyere ụgbọ ya. Ka anyị kpaa nkata banyere ụgbọ ya. Ị ike? I ike? Ị ike echi? Ị ike echi? Anyanwụ na adakwa ehihie. Anyanwụ na-ada ehihie. Anyanwụ na-awa kwa ụtụtụ. na-awa kwa ụtụtụ. Onye nkụzi nwanyị kụziiri ụnụ okwu Igbo. Onye nkụzi nwanyị kụziri unu okwu Igbo? Ọ bụ ka m nyere gị aka? Ọ bụ ka m nyere gị aka? Mgbe ole ka mmiri bidoro izo? Mgbe ole ka mmiri bidoro izo? Mmiri ruru tupu anyị agaruo Ọnịcha. Mmiri Ma mmiri bidoro ịzọ mgbe anyị garuru Ọnịcha. ma mmiri bidoro izo mgbe anyị garuru Ọnịcha. Anyị nọrọ n'Ọnịcha tutu mmiri akwụsị izo. Anyị nọrọ n'Ọnịcha tutu mmiri akwụsị izo. O mechiri m ọnụ. O mechiri m ọnụ. Ahụrụ m gị n'anya. Ahụrụ gị n'anya? Ị hụrụ nwunye gị n'anya? Ọ na-emechi m ọnụ mgbe niile. Ọ na-emechi m onye nkụzi unu ntị. ntị. Onye na-elegide ụmụ gị anya? Onye Ọ bụ Mgbaafọ na-elegide ụmụ m anya. Ọ bụ Mgbaafọ ụmụ m anya. Kpachara ụgbọ anya. Kpachaara ụgbọ anya. Gwa ụmụntakịrị ahụ ka ha kpachaara ụgbọ ahụ ka ha kpachara ụgbọ anya. Agwọ na-atụ m ụjọ. Agwọ na-atụ m ụjọ. Agwọ na-atụ m egwu. Agwọ na-atụ m egwu. Azụ ọ na-atụ gị ụjọ? Azụ ọ na-atụ gị ụjọ? Mba, azụ anaghị atụ m egwu. Mba, azụ m egwu. Echere m na ọ hụrụ anyịrọ. Echere m chere na ọ hụrụ anyị n'anya m chere na ọ hụrụ anyị n'anya ha merụrụ onye ọbụla ahụ ha merụrụ onye ọbụla ahụ mba ha emerụghị onye ọbụla ahụ Mba, ha ha onye ọbụla ahụ. Nwanne ya nwoke na-elezi ya anya. Nwanne ya nwoke na-elezi ya anya. Nwanne ya nwaanyị na-elezikwa ya anya nke ọma. Nwanne ya nwaanyị na-elezikwa ya anya nke ọma. Nke ahụ tụrụ m n'anya. Nke ahụ tụrụ m n'anya. Ọ tụrụ m n'anya na ọ bịara ụlọ akwụkwọ taa. na ọ bịara ụlọ akwụkwọ taa. Ị lara nri gị n'iyi. nri gị n'iyi. ha na-ala nri ihi nne n'iyi ha na hụrụ ụmụ ha n'anya nke ukwuu nke ukwuu kpachara anya kpachara anya kpachara ụgbọ anya kpachara ụgbọ anya gee ntị gee ntị nri ahụ niile lara n'iyi nri kwụsị ime kwụsị ime ya